e nwere ọtụtụ ihe ị ga-eche maka ya n'oge ịdị ime dị ka etu ị ga-esi wee debe gị na nwa gị mma ma nwekwazi ahụike. ike e nwere ike ọbụna ịnụla ozi a gwakọtara gbasara ịnweta ọgwụ mgbochi covid-19 n'oge ịdị ime nke bụ eziokwu bụ na ọ bụrụ na ị ga nweta covid-19 mgbe ịdị ime mana nwetabeghị ọgwụ mgbochi ị nwere ike nwe ihe nzere ndụ maka gị na ahụike nwa gị ọgwụ covid-19 bụkwazị nke dị mma ma na-alụkwazị ọrụ n'ụzọ pụrụ iche ịchekwa gị na nwa gị ha bụ ndị nke a na-akwado site n'aka ndị ọrụ nlekọta ahụike ndị nọọsụ ndị nke na-akwụ maka ịmụ nwa na ndị ọkachamara na ahụike mba ụwa ma bụkwazị nke nwere ike nye mmadụ tupu na oge ọ dị ime nke a kpatara nde kwuru nde ụmụ nwaanyị ndị nke dị ime na okirikiri mba ụwa ji họrọ iji webụ ndị nke agbara ọgwụ megide nje ọrịa covid-19 ọ bụ na ọgwụ mgbochi covid-19 dị n'ebe ibi ugbu a tụọ atụmatụ ịnweta nke gị tata manyekwa aka n'ịchekwa gị na nwa gị